ndị be anyị ka emesịa ndị be anyị ka emesịa ndị be anyị ka emesịa our people goodbye our people so long